ndị ọma ndị na-ege anyị ntị taa na ebe ntụgharị gị nke ụbọchị taa Chineke kwadoro onye ozi ya Dr. David Jeremiah iwetara anyị nkụzi ihe n'isiokwu nke bụ onye na-enweghị di ma ọ bụ nwunye nke nọ n'ọnọdụ ngharịpụ ka ị na-ege ntị taa ekwere m na Chineke ga-egosi gị na enweghị di ma ọ bụ nwunye abụghị ihe kwesịrị itinye gị n'ọnọdụ ngharịpụ ugbu a gee ntị dịka ị na-eme nke a ka Chineke gọzie gị n'aha Jizọs amen n'ụbọchị taa n'usoro ọmụmụ ihe imeri ọnọdụ enweghị mmadụ anyị ga-eleba anya n'isiokwu bụ nke a kpọrọ onye na-anọghị n'ọnọdụ di na nwunye nọ n'ọnọdụ enweghị mmadụ ma ọ ọnọdụ ngharịpụ anyị ga-ewere ihe ọmụmụ a n'akwụkwọ ndị kọrentị nke mbụ isi asaa ahịrị nke mbụ mgbe ahụ anyị ga-agaferekwa gaa n'ahịrị nke asaa ruekwa na nke itoolu anyị ga-ahụkwa ahịrị nke iri atọ na abụọ rue na nke iri atọ na ise otu n'ime mpụta ìhè ndị anyị na-ahụta taa n'obodo anyị bụ mmụba nke ndị na-anọghị n'ọnọdụ di maọbụ nwunye enwere ike ụfọdụ n'ime unu agụwo ihe odide nke Anna Kimmel agụụ m ụfọdụ akwụkwọ ndị o dere ha bụkwa ụfọdụ akwụkwọ ndị kachasị mma ọgụgụ ndị e nwere n'ụwa taa o kwuru otu mgbe na ọnọdụ enweghị mmadụ nke onye na-anọghị n'ọnọdụ di maọbụ nwunye dịka mmadụ nọ n'ọgbakọ ma ọ dịghị onye maara ihe ọ bụla banyere ya ị na-ahụta onwe gị dịka onye na-anọdụ mgbe niile n'otu akụkụ mgbe mmadụ niile ọzọ na-anọdụkwa n'akụkụ nke ọzọ ma ị ka ga-erute ebe ahụ ebe ị ga-anọgọta na onweghị ihe ọjọọ ọbụla dị n'ebe ị na-anọdụ na ịnweghị nsogbu ọbụla na ị pụrụ iweda obi gị ala ma mụtakwa ihe n'aka ndị nọ gị gburugburu ma gakwa n'iru ịbụ onye bụ otu nwaanyị na-alụghị di gbagọtawokwara n'afọ gbalịrị otu mgbe ịkọwa ihe ọ dị ka ya mgbe ọ na-abịa nzukọ ụbọchị ụka niile ọ sịrị ana m anọdụ ala n'akụkụ ndị mmadụ ma ọ dị m ka ga-asị na ọ bụ naanị m nọ anọ m n'okwukwe ma adịghị m ahụta onwe m dịka onye a hụrụ n'anya ana m esoro ndị nọ m n'akụkụ kwee ukwe ma ọ bụ naanị olu nke m onwe m ka m na-anụta mgbe ọgbakọ nzukọ bịakwara na njedebe ana m alakwa dịka m siri bịa onye jupụtara n'agụụ nke inwe mmadụ mmadụ onye ga-agwa m na abụ mmadụ onye pụtara ihe nye mmadụ naanị iru ọchị ga-ezuru m eleghị anya otu okwu naanị ihe nke ga-egosi m na abụghị m onye ọbịa n'etiti ndị enyi m Anna kimel kọwara ọnọdụ enweghị mmadụ nke ya nakwa ka ya onwe ya siri merie ọnọdụ a ọ sịrị amụtawo m na dị n'oge awa nke kachasị adị jụụ n'agbanyeghị ebe m na-anọ ọnọdụ ọ dịghị uru ọ bara mụ ị nọ ọnọdụ onye na-enweghị mmadụ ma ọ bụ na-eche echiche dịka onye agha rịpụrụ. n'ihi na Jizọs nọ ebe ahụ ị pụrụ ịchị ọchị na nke a ma ana m akpasara ya nkata dịka mụ na onye nọ m n'akụkụ si akparịta nkata ana m agụkwara ya abụ dịka gasị na mụ onwe m na-ahụ ya anya amaara m na apụghị m ịnọ n'ọnọdụ enweghị mmadụ n'oge niile ya onwe ya na-aga n'iru ịbụ onye nwe nke a bụ ihe Anakimele kwuru otu ụbọchị abatara m n'ọgbakọ nke ndị na-alụbeghị di ma ọ bụ nwunye nke nzukọ anyị n'ihi ibu nke m nwere n'ime obi m banyere ha arịọkwara m ha ka ha niile detara m akwụkwọ ozi mgbe ọbụla ha nwere ohere iji kọwara m ihe ha na-ahụta dịka ụfọdụ ihe isi ike nke ndụ onye na-alụbeghị di ma ọ bụ nwunye ka m wee nwee ike ghọta ụfọdụ ihe ndị ha na-agabiga echiche uche m bụ na eleghị anya otu onye ma ọ bụkwa mmadụ abụọ n'ime ha ga-edetere m akwụkwọ ozi a mana ụbọchị ole na ole ndị sochiri ya akwụkwọ ozi nke sitere n'aka ha jupụtara ebe niile akwụkwọ ozi ha bụkwara ihe mmepe anya nke mkpughe nye m ọ ga-agbagwojukwa m anya ma ọ bụrụ na gị onwe gị agaghị enwe mgbagwoju anya ma ọ bụrụ na mụ na unu kerịta oke na ụfọdụ mkpughe nke m nwetara site na nke a n'ihi na ọtụtụ n'ime anyị amaghị ihe ha na-agabiga bụ ndị a ndị na-anọghị n'ọnọdụ di na nwunye ọtụtụ ihe ndị anyị na-echekwa na anyị maara banyere mkpa ha abụghịkwa ezie ya mere dịka anyị na-eme ihe ọmụmụ a site n'akwụkwọ ndị kọrentị nke mbụ na ihe nke ihe anyị maara banyere ndị na-alụghị di ma ọ bụ nwunye taa anyị ga-amụta na ọ bụ ezie na mgbe ụfọdụ ihe banyere isiokwu a na-agba anyị gharị ma Chineke enweghị ihe ọ bụla gbara ya gharị banyere ya ọ maara kpọmkwem ihe ọ chọrọ igwu unu niile bụ ndị nọ na-alụbeghị di maọbụ nwunye ọ ga-amasịkwa m ka anyị niile gee ntị nke ọma n'ihi na dịka ọ na-agwa gị okwu otu aka akwa ka ọ ga-agwakwa m ọmụma okwu ihe kachasị adị omume nke m mụtara mgbe m gụrụ akwụkwọ ozi nke ụmụnna anyị ndị a ndị na-alụbeghị di maọbụ nwunye bụ nke a ọtụtụ n'ime ha enweghị nsogbu ọ bụla ọ bụ anyị onwe anyị bụ ndị nwere nsogbu n'ụzọ anyị si ewere ha nakwa n'ụzọ anyị si emeso ha ọ bụ ebe ahụ ka nsogbu dị ugbu a ka anyị gụọ site n'akwụkwọ nsọ anyị n'akwụkwọ ndị kọrent nke mbụ isi asaa anyị ga-ahụ ahịrị nke mbụ ahịrị nke asaa ruo na nke itoolu anyị ga-agụkwa ahịrị nke iri atọ na abụọ ruekwa na nke iri atọ na ise anyị ga-agụ ahịrị nke mbụ ọ na-asụ taa ma okwu banyere ihe unu dere akwụkwọ banyere ha ọ dị mma ka nwoke ghara imetụ nwaanyị aka ugbu a ka anyị gaa n'ahịrị nke asaa rue na nke itoolu ọ na-asị ụta a ma ana m achọ ka mmadụ niile dịka m onwe m dịkwa otu ọ dị mmadụ niile n'otu n'otu nwere onyinye amara nke aka ha site na Chineke otu onye otu a onye ọzọ otu a kwa ma asị m ndị na-anọghị n'ọnọdụ di na nwunye na ndị di ha nwụrụ ọ dịrị ha mma ma asị na ha na-anọgide dịka m onwe m nọkwa ma ọ bụrụ na ha apụghị ijide onwe ha ka ha lụrụ n'ihi na ịlụ di na nwunye ka mma karịa iru ọkụ na-agụ anụ arụ ugbu a ka anyị gafee n'ahịrị nke iri atọ na abụọ ruekwa na nke iri atọ na ise ma ana m achọ ka unu bụrụ ndị na-adịghị echegbu onwe unu onye na-enweghị nwunye na-echegbu onwe ya n'ihi ihe nke onye nwe anyị otu ọ ga-eme ihe ga-atọ onye nwe anyị ụtọ ma onye nwere nwunye na-echegbu onwe ya n'ihe ụwa otu ọ ga-eme ihe ga-atọ nwunye ya ụtọ akpawokwa oke n'etiti nwunye na nwa agbọghọ na-amaghị nwoke nwanyị nke na-enweghị di na-echegbu onwe ya n'ihe nke onye nwe anyị ka o wee dị nsọ na-arụ ya na na mmụọ ya kwa ma nwaanyị nke nwere di na-echegbu onwe ya n'ihe nke ụwa otu ọ ga-eme ihe ga-atọ dị ya ụtọ ma nke a ka m na-ekwu ka ọ bara unu uru ọ bụghị ka m fekwasị ihe ntụhi na arụ unu kama ka emee ihe kwesịrị ya na ka unu wee nọdụ n'iru onye nwe anyị ghara inwe uche mgbasasị ugbu a ihe mbụ nke Pọl chọrọ ịgwa ndị na-alụghị di ma ọ bụ nwunye bụ nke a enweghị ihe dị njọ na ịnọ na-alụghị di ma ọ bụ nwunye n'ezie ihe nke mbụ m chọrọ iwepụta bụ nke a gị onye na-alụghị di ma ọ bụ nwunye nke a bụ ihe Chineke na-agwa gị banyere ọnọdụ alụghị di ma ọ bụ nwunye gị ghọta na-enweghị ihe ọ bụla dị njọ n'ịnọ na-alụghị di ma ọ bụ nwunye ugboro atọ n'isi nke asaa nke akwụkwọ ndị kọrent nke mbụ dịka Pọl na-ekwu banyere ndị na-alụghị di ma ọ bụ nwunye o jiri ahịrịokwu abụ ọ dị mma kọwaa ya ọ ga-amasị m ka anyị hụta ahịrị nke mbụ ọ na-asụ taa ma okwu banyere ihe unu dere akwụkwọ banyere ha ọ dị mma ka nwoke ghara imetụ nwaanyị aka ugbu a hụtakwa ahịrị nke asatọ ọ sị ma a sị m ndị na-anọghị n'ọnọdụ di na nwunye na ndị di ha nwụrụ ọ dịrị ha mma ma a sị na ha ga-anọgide dị ka m onwe m nọkwa anyị maara na Pọl alụghị nwunye ahịrị nke iri abụọ na isii na asị ya mere ana m eche na nke a dị mma n'ihi mkpa dị ugbu a bụ na ọ dị mma ka mmadụ dị otu ọ dị nke a pụtara ugbo anụ na ahịrị atọ ndị a Pọl mere ka anyị mara na mmadụ anọghị n'ọnọdụ di ma ọ bụ nwunye dị mma eleghị anya mgbe ị ga-asịkwa ma onye ọzụzụ atụrụ enwere ihe nọ na nke a n'ezie okenye nọ na nke a bụ ihe m gụrụ site n'akwụkwọ ozi ndị ahụ ndị m nwetara site n'aka ụmụnne anyị ndị na-anọghị n'ọnọdụ di ma ọ bụ nwunye nakwa mmeso ndị ha hụtara anyị onwe anyị bụ ndị nọ n'arụ kraịst na-emeso ha ndị kwesịrị ị na-echetara ha ihe chineke kwuru banyere ha ihe akwụkwọ nsọ kwuru banyere ha anyị adịghị eme ka ha hụta ozi a n'ihi na ọtụtụ ndị na-anọghị n'ọnọdụ di ma bụ nwunye na-ahụ anyị dịka ndị na-ahụta ha dịka ndị na-etozughị etozu aga m eji otu akwụkwọ ozi nke sitere n'aka otu onye nke na-anọghị n'ọnọdụ di ma bụ nwunye onye na-abịa ọgbakọ nke ndị na-anọghị n'ọnọdụ di maọbụ nwunye nke ụlọ ụka anyị ọ sịrị ezi onye ọzụzụ atụrụ abụ m onye na-alụghị di n'ezie ekwenyekwara m na ụfọdụ ndị di na nwunye nakwa ndị okenye na nzukọ anyị amaghị ụdị mwute nke anyị na-enwe n'ihi omume ha na-emeso anyị ọtụtụ mgbe ndị enyi m ndị nke kraịst ndị lụworo di maọbụ nwunye na-ajụ m ajụjụ dị otu a gịnị ka nwa agbọghọ mara mma dị ka gị na-eme ịlụbeghị di ịhụrụ dị ajụjụ dị otu a ngwa lekwa nke ọzọ nke a dịkwa ike ikwenye ọ sịrị na otu onye jụrụ ya sị gị anya ị na-eche ka nwunye otu n'ime ndị enyi gị nwụọ n'eziokwu nke dị n'ime otu n'ime akwụkwọ ozi ndị ahụ e nwekwara nke a otu onye so n'otu onye jụrụ ya a ga-enwerịrị ihe na-eme gị ọ bụghị ezie onye nke ọzọ sịkwa na a jụrụ ya echeghị m na anya dị ụmụ okorobịa nke ugbu a mma mere ha jiri ha ahụtabeghị gị ụfọdụ na-asịkwa lezie anya ele gị anya ebe i debere aka gị dị elu rie nne nke mere na onwebeghị nwoke aka ya ruru ebe ahụ ngwa gee ntị na nke a nke sitekwere n'aka otu onye na-egosipụta na ọ bụ onye na-agba mbọ nke ukwuu n'ime ezi omume ọ sịrị otu n'ime ụmụnne anyị nwaanyị ndị ahụ ekpere m ekpere nke ukwuu tupu nweta di m naanị ihe ị ga-eme bụ ikpe ekpere otu n'ime ụmụ agbọghọ onye detara akwụkwọ ozi a wee jụọ ajụjụ a nke dị oke mkpa ọ sịrị gịnị mere ndị mmadụ agaghị enwe mkpachara anya mgbe ọ bụla ha chọrọ ịgwa anyị okwu banyere ihe anyị na-agabiga ma ọ bụ banyere ọnọdụ nke anyị nọ n'ime ya ọ dị ka ga-asị na ihe niile a na-eme n'ụlọ nzukọ ọ bụrụ na ọ bụghị nye ụmụaka maọbụ bụ ndị na-etolite etolite ọ bụ onye ndị di na nwunye n'ụlọ nzukọ anyị dị iche iche ememe niile bụ banyere ndị di na nwunye ma ọ bụ ndị nde na nna ma ọ bụ ụmụaka na ndị na-etolite etolite ma abụ m onye na-enweghị di kedu maka m onwe m ị ajụjụ dị otu a ọ bụkwa n'ihi ụdị omume a nke otu onye na-anọghị n'ọnọdụ di ma ọ bụ nwunye onye nọkwa n'otu ezi nzukọ kraịst kọwara n'akwụkwọ ozi ya mere o ji dị mkpa ka anyị leba anya n'ihe pọl kwuru banyere ndị mmadụ ndị na-anọghị n'ọnọdụ di ma ọ bụ nwunye gịnị ka pọl kwuru ọ sịrị na ọ dị mma ọ bụrụkwa na anyị tụgharịa ya n'asụsụ nke anyị taa okwu a bụ mma n'ebe a pụtara na enweghị ihe ọjọọ ọbụla dị na ya Pọl sịrị na ọ dị mma mmadụ niile kwa bụ ndị na-anọghị n'ọnọdụ di ma ọ bụ nwunye achọrọ m ime ka unu mara na ọ dị mma na enweghị ihe ọjọọ ọbụla dị na ya enweghị ihe ọbụla dị njọ n'ọnọdụ a n'ihi na ọ bụ ihe okwu Chineke kwuru na nke mbụ ọ bụrụ na ị nọghị n'ọnọdụ di maọbụ nwunye hụta ya na ọ bụ ihe dị mma ugbu a amaghị m dị na njikere maka ịhụta nke abụọ nke abụọ nnabata ya dị ka onyinye nke sitere n'aka Chineke ugbu a ụfọdụ n'ime unu ga-asị onye ozi Jeremaya onye ka ị na-aghọrị ọ bụrụ na ị chọtara m di ma ọ bụ nwunye mhm, mgbe ahụ ị pụrụ ịgwa m banyere onyinye nke sitere n'aka Chineke echere m na ọtụtụ n'ime anyị bụ ndị na-anọghị n'ọnọdụ di ma ọ bụ nwunye ga-ekwenye n'ihe odide nke a nke a na-amaghị onye dere ya onye dere ma kọwaa ụdị onyinye nke ọ na-atụ anya ya site n'aka Chineke o dekwara ya site n'ụzọ nke akwụkwọ nsọ o soro taa dee ya ọ na-asị o nwoke ahụ nke m na-amaghị onye ọ bụ onye m bụ ọkpụkpụ ya gịnị mere ị dịghị achọ m ọkpụkpụ na-enweghị mmadụ ka mbụ ọ ga-amasịkwa m ka mụ na ọkpụkpụ ndị nke ọzọ nọdụ achọrọ m ịlụ di ugbu a ekwuokwa m ya apụghị m ịgọnarị nke a na ihere achọrọ m ka onye nke m bịa ugbu a ma werekwa ọgịrịga ya ụfọdụ ndị ikom chere na m ga-abụ nke ha kama naanị nwa oge nke nta ma amaara m na nke a abụghị ihe o kwesịrị ịbụ ọ dịghị ka ihe dabara adaba enwere naanị otu ebe ebe m pụrụ ịdabanye nke ọma ihe na-adịghịkwa m banyere nke a achọrọ m ka nwoke abịa ugbu a ma werekwa ọgịrịga ya ewo ọ bụ na oge ụfọdụ ị dịghị enwe mmetụta na o nwere ihe nke kọrọ na-arụ gị otu ọgịrịga nke na-anọghị ya ọ bụ m bịa ka ị kpọrọ m ngwa ngwa tupu m gbaa isi awọ ezi onye bịa ngwa ngwa kpọrọ m anọ m ebe a dịka onye agharịpụrụ achọrọ m aga m ekwupụtakwa nke a aga m ekwupụtakwa nke a na-enweghị ihere achọrọ m ka di m bịa n'egbughị oge ọbụla ma werekwa ọgịrịga ya ị hụrụ nke a nke a bụ ukwe poem nke otu onye dere a onye ọ bụ ụfọdụ n'ime unu maara ihe nke a niile bụ ya mere mgbe m na-ekwu banyere ịnọ n'ọnọdụ enweghị di ma ọ bụ nwunye dị ka onyinye nke sitere n'aka Chineke nke a bụ ụdị onyinye nke ọ ga-amasị gị ka ị nweta ọ bụghị ezie onyinye nke di ma ọ bụkwara nwunye ma Chineke nwere onyinye nye gị achọkwara m ka ị soro m nke ọma dịka m na-agụ ahịrị nke asaa hụta ihe o kwuru ọ na-asị ma ana m achọ ka mmadụ niile dịka m onwe m dịkwa otu ọ dị mmadụ niile n'otu n'otu nwere onyinye amara nke aka ha site na Chineke otu onye otu a onye ọzọ otu akwa ntụgharị nke Living Bible siri otu a tinye ya ọ sịrị Chineke na-enye ụfọdụ onyinye nke di na nwunye ndị ọzọkwa ka o nyere onyinye nke anọghị n'ọnọdụ di ma ọ bụ nwunye ma nweekwa obi ụtọ na ihe niile ọ bụ onyinye nke sitere na Chineke ya mere ịnọ n'ọnọdụ di ma ọ bụ nwunye bụ onyinye nke sitere n'aka Chineke anọghịkwa n'ọnọdụ di ma ọ bụ nwunye bụkwa onyinye nke sitere n'aka Chineke ihe ị kwesịkwara ime ma ọ bụrụ na ị nọghị n'ọnọdụ di ma ọ bụ nwunye bụ ịnabata onye ịbụ dị ka onyinye nke sitere n'aka Chineke nye gị n'oziọma Matiu n'isi nke iri na itoolu n'ahịrị nke iri na abụọ e nwere otu ahịrị nke dị oke mmasị nke nọ n'akụkụ nke ihe anyị na-ekwu okwu ya ọ na-asụ otu a n'ihi na ndị ọnaozi dị ndị a mụrụ otu a site n'afọ nne ha ndị ọnaozi dịkwa ndị e mere ọnaozi site n'aka mmadụ ndị ọnaozi dịkwa ndị mere onwe ha ọnaozi n'ihi alaeze eluigwe onye pụrụ ịnagide ya ya nagide n'ime ahịrị ahụ emere ka anyị mara na e nwere ihe atọ na-eme ndị ikom na-eji aghọ ndị ọnụ ozi n'oge nke agba ọhụrụ nke akwụkwọ nsọ nke mbụ bụ ndị a mụrụ otu a site n'afọ nne ha nke ọzọ bụ ndị e mere ọnụ ozi site n'aka mmadụ nke ọzọ bụkwa ndị ghọrọ ọnụ ozi n'ihi ihe nke ime mmụọ n'ebe ahụ anyị gụrụ emere ka anyị mara na ha mere onwe ha ndị ọnụ ozi n'ihi alaeze nke eluigwe nzukọ nke kraịst jizọs dị ka anyị nọ n'ọlụ n'akụkụ niile nke obodo anyị nakwa nke ụwa ọ ga-abụ ihe e mere ka ọ daa ụbịam ma ọ bụrụ na enyeghị anyị ije ozi nke ụfọdụ ndị ozi ndị dịrị ukwuu ndị nọkwara na-alụghị di ma ọ bụ nwunye ndị chineke wulitere anyị otu n'ime ndị ozi mgbasa ozi ọma ndị kachasị ukwuu ndị anyị hụrụ n'akwụkwọ ndekọ nke mgbasa oziọma bụ nwoke a na-akpọ David Brenard onye were onwe ya niile tinye n'ọlụ nke ije ozi mgbasa ozi ọma nke ukwuu ruekwa na ọ lụsịrị ọlụ ya niile n'oge wee hapụ ụwa mgbe ọ na-akabeghị nka ọdịdị nke ije ozi ya dịkwara n'ụzọ dị ukwuu nke mere na asị na o nwere ezinụlọ asị na ọ lụrụ nwunye n'ezie ọ garaghị emezu ihe niile nke Chineke kpọrọ ya ka o mee nke o mezukwara tupu ọ laa hụta nke atọ ugbu a kwenye ọnọdụ a maka uto gị kwenye ya maka uto gị ahịrị nke iri abụọ na isii nakwa nke iri abụọ na asaa dị oke mmasị nke a bụ ndụmọdụ nke sitere n'aka onye ozi Pọl nye ndị na-alụghị di ma ọ bụ nwunye ahịrị nke iri abụọ na isii ọ na-asa ụtọ a ya mere ana m eche na nke a dị mma n'ihi mkpa dị ugbu a bụ na ọ dị mma ka mmadụ dị otu ọ dị ịkekọwo gị na nwunye achọla ntọpụ atọpụwo gị na arụ nwunye achọla nwunye ihe Pọl na-ekwu ọ bụ na ị gaghị achọ di gị ma ọ bụ nwunye gị na ị gaghị achọ onye inye aka gị mba ọ bụghị ihe ọ na-ekwu o nweghị ihe dị njọ n'ịchụ ịlụ di maọbụ nwunye ma ọ bụ ihe dị njọ ikwenye ka ọchịchọ a rikpo mmụọ gị ọ dị njọ ikwenye ka ọchịchọ a bụrụ naanị ihe ị na-eche banyere ya mgbe Pọl sịkwara achọla ihe na-anọ na-ekwu bụ nke a e nwere ihe nke ị kwesịrị ịmata dị ka onye nọ n'ọnọdụ alụghị di na nwunye nke a bụkwa na ihe kachasị adị mkpa na ndụ gị karịa ihe niile abụghị na ị ga-achọta di maọbụ nwunye n'ihi na eleghị anya n'ime ọnọdụ a Chineke chọrọ ịkụziri gị otu ihe maọbụ nke ọzọ ọ na-achọ ịkụziri gị ka ị pụrụ isi too eto karịa ị ga-enwekwa ojuju afọ na ebumnobi Chineke nye ndụ gị n'ihi ọnọdụ ahụ ị nọ ugbu a achọrọ m ịgwa ndị niile bụ ndị na-anọghị n'ọnọdụ di maọbụ nwunye okwu e nwere otu ihe nke dị njọ nke ukwuu karịa mmetụta nke enweghị mmadụ maọbụ mmetụta nke ngharịpụ nke anọghị na di maọbụ nwunye nke a bụkwa ihe mgbu nke esemokwu alụmdi na nwunye ọ bụrụ na ị lụọ di maọbụ nwunye nke abụghị nke gị n'ihi enweghị ndidi chere nlụzi ọlụ nke ụkpụrụ nke Chineke nye gị gị onwe gị wee were ọsọ banye itinye ụkpụrụ nke gị onwe gị n'ọlụ ma n'ezie ị ga-achọpụta otu ụbọchị ị ga-anọ wee sị na mmetụ nke enweghị mmadụ nke ịnọ n'ọnọdụ alụghị di ma ọ bụ nwunye kakwanụ mma karịa nhụju anya nke ịnọ n'ọlụlụ di na nwunye nke Chineke na-akwadoghị anyị agaghị eme alụmdi na nwunye dịka ka ga-asị na ọ bụ ya bụ isi ihe nke Chineke jiri kpọta anyị n'ime ụwa itinye onwe anyị niile nakwa echiche anyị niile ịchọ onye anyị ga-alụ onye ga-abụ di maọbụ nwunye anyị n'akwụkwọ mgbasa ozi nke a kpọrọ Bay Area Guardian n'asụsụ Igbo enwere otu ihe ngosipụta nke na-akọwa ka ụfọdụ ndị mmadụ ji na-ebi ume naanị maka otu ihe nke a na ndụ ha niile n'ezie n'ime otu akwụkwọ mgbasa ozi a enwere ihe dị ka ozi ịma ọkwa dị iri isii ha niile bụkwa otu ihe naanị ka ha na-akọwa otu ọkwa naanị ka ha na-ama na ha sitere n'aka mmadụ ndị agụụ ilu di maọbụ nwunye na-agụsi ike nke ukwuu ha na-enye nkọwa ihe ha chọrọ n'akwụkwọ mgbasa ozi ihe ha chọrọ n'ebe onye ọ ga-amasị ha ịlụ nọ ka ọ ga-amasị ha ka onye ahụ dị ma nyekwa nkọwa ihe ha onwe ha dị na njikere inye nakwa ihe ha onwe ha dị ka ya ugbu a ihe naanị m pụrụ ikwu banyere ndị dị otu a bụ naanị na ha chọrọ ịlụ di maọbụ nwunye nke a bụ naanị agụ obi ha ịlụ di bụ nwunye nke a bụ naanị ihe jupụtara obi ha ọchịchọ obi ya oge niile nke ọ na-adị ndụ bụ ịlụ di maọbụ nwunye Chineke na-asị onye nke Kraịst onye nọ n'ọnọdụ alụbeghị di maọbụ nwunye gee ntị ọ bụrụ na Chineke nwere onye ọ kwadoro gị ọ maara banyere ya achọla ka i jiri aka gị mere onwe gị ụzọ Chineke na-asị na ị pụrụ iji oge nke ọnọdụ a ugbu a na ndụ gị mere oge nke ụtọ echere m na nwa agbọghọ a onye detara m akwụkwọ ozi nta nke a ghọtara eziokwu a nke ọma karịa ka m onwe m pụrụ isi kọwaa ya ọ sịrị onye ọzụzụ atụrụ apụrụ m isi na enwere m afọ ojuju na anọ m dịka ọ dị ugbu a n'ọnọdụ alụbeghị di ọ bụ ezi olileanya m na onye nwe anyị nwere ụkpụrụ nke alụmdi na nwunye nye m n'ọdịnihu n'ezie ọ bụ agụ obi m ịbụ onye nọ na di karịa ịnọ na-enweghị di dịka ọ dị ugbu a ma nye m ugbu a amaara m na Chineke hụrụ m n'anya amakwara m na ya onwe ya maara ọnọdụ nke m nọ na ya ugbu a ịtụkwasị obi m n'ebe ọ nọ ichere ya oge niile nakwa ilekwasị anya na ebumnobi ya nye m dị ike mgbe ụfọdụ ma amaara m na ọ bụ ya bụ oke nkume m nke a dịkwa mkpa nye m karịa ịlụ di biko gaa n'iru ikpere m ekpere onye ọzụzụ atụrụ biko na-ekpere m ekpere ka ụbọchị niile nke ndụ m ka mụ onwe m gbadaruo ebe a na-agaghị ahụkwa onwe n'ime m ọzọ ka kraịst rigotakwa ma were ọnọdụ niile nke ndụ m ị hụrụ nke a ọ ghọtara ihe ọ pụtara bụ iwere ọnọdụ ya ma meekwa ka ya onwe ya too eto ọbụna dị n'ime ọnọdụ ahụ na-anọghị n'ịgba mbọ ịchọ ihe eleghị anya ọ bụghị ihe Chineke chọrọ inye ya n'oge ahụ ma ikwenye ka ọnọdụ ahụ bụrụ ngwa ọlụ n'aka Chineke n'ime ndụ ya onwe ya inyere ya aka n'ito eto n'ihe nke mmụọ nakwa n'ihe nke Chineke kwenye ọnọdụ a maka uto nke ime mmụọ gị ọ bụrụ naanị na anyị pụrụ iweda obi anyị ala n'ime ihe ndị Chineke kwadoro anyị lee ka ọ gara esi dị eze mma ka onye nwaanyị nyere anyị aka dị ka anyị na-anụ ndị a na-etinyekwa ya n'ọlụ na Jizọs Kraịst amen ana m ekele gị onye nyere anyị ohere iwetara gị okwu chineke taa ekwere m na onye nwe anyị esitawo n'okwu ya wee gọzie gị taa kwenye ma nwekwa agbamume chineke pụrụ ịzọpụta gị na ọnọdụ ọbụla nke ị na-agabiga ugbu a ọ bụ chi nke na-azọpụta ndị nọ na mkpa naanị ihe ị ga-eme bụ ịnabata jizọs dịka onye nzọpụta gị ma ọ bụrụ na ị mebeghị nke a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 abia steeti nke naijiria ka amara nke chineke gaa n'iru ịba ụba nye gị n'aha jizọs amen